ndewo na ụmụnne m nkwụọ ọma na ndị igbo nke m ana m ekenekwa anyị niile n'ebe anyị anọ na ama m na anyị nọ na mpaghara ụwa ebe dị iche iche ngozi chukwuka adaobi jelebe afa m a sị na ama m na arụ dị unu mma dị onye ọbụla mma tata n'ebe anyị anọ na ekene mbọsị nkwọ a sị m ka m kwọpụtala anyị ife ọma kwọpụla anyị ife ọjọọ tata bụ abalị iri na atọ n'ime ọnwa abụọ nke ndị Igbo a sịkwa m ka udochia ndụ anyị eh, ozi m ji bịa tata ozi m ji bịa tata na ọ bụ anyị ka nọ n'ọnwa abụọ ozi m tata bụ enyo mmụọ enyo mmụọ ma n'ime enyo mmụọ a ka m weta okwu oyibo n'ime ka m wetakwa okwu bekee maka na anyị mazi na anyị bụ ndị Igbo anyị nwezila asụsụ ịbụa ya bụ na ọ bụrụ na anyị aghọtara ofu anyị aghọta nke ọzọ ehe enyo mmụọ nke m na ọ bụ brain mirror neuron brain mirror neuron maka na ife anyị ji n'aka wee bịa bụ ozi gbasalụ ife niile gbasara igbo ife niile gbasara ndị ndị igbo ka anyị ji maka ya wee bịa bịakwanụ na izu gara aga anyị wee na-atọsa igbones igbones o mere onye igbo igbo o onye igbo igbo igbones maka na ọ ife m ji bụrụ onye mbụ o ife anyị ji bụrụ ndị anyị bụ o nwelili ife iji bụrụ onye ịbụ mmadụ abụọ abụrụ ofu e, e, obodo mba na mba abụrụ ofu ọ nwere ife melụ mba ewe fa wee dị iche na ndị ọzọ nke a bụ na enwere nke bụ ejirimara mba ọ nwere nke bụ ejirimara igbo ọ nwere nke bụ ejirimara igbo nke afọ bụ nyanwa ka mkpọ igbones igbones wee tụsa ebe ya bụ igbo nes mmalite wee bịa wee kọwakwa ka ọ ga-esi wee gbajekwa na igbo beliti etu m si kọwa ya n'izu gara aga asị m na mmadụ ịma dị igbo nes ọ bụrụ na mmalụ ma igbo nes na ọ ga-enyelụ m aka iwepụta ma igbo biliti gịnị bụ igbo biliti anyị amalụgo na igbo nes bụ ejirimara igbo ya bụ na igbo ga-ama onwe ya ọ bụrụ onye ọzọ na onye ezi ga-amụ igbo ọ bụ igbo ga-amụ onwe ya na igbo maalụ ọnwụ ya na igbo ghọtala onwe ya na igbo maalụ ndụ a usoro ndụ a ga-enwe ike wee bụrụ igbo nke na-ekepụta ife okike afọ ka anyị na-akpọ igbo ability igbo creative ability igbo creative ability ọnyanwa ka mkpozie na nkenke kpọọ ọnya igbo beliti igbo beliti anyị wee nechaa nebaga anya n'ime welụkwa wee kọwaa ee dịka etu m si wee na-ekwu na ife dị njọ etu ndị igbo si kwue na mmadụ ịghọta onwe mmadụ ịma onwe igbo ịma onwe bụ ịma na okike nwere iru abụọ na ife ọbụla nwere iru abụọ iru abụọ a ka ofeke ga-akpọ njọ ofeke ga-akpọ ya njọ na mma mana ọ njọ na mma ife ndị a bụ ife ife na ọchịchị mmiri na ọkụ anị n'enu ife na-aba bụ ofe ife onwero nke ka mma ọnya ka m ji wepụtakwa asụsụ bekee ọzọ mkpọrọ coincidental oppositorium coincidental oppositorium ya bụ n'izu ga-aga ozi m zite eji m ntụgharị agụmagụ nke a na-akpọ art wee kọwaa ife m na-akọwa gbasara igbo nest and igbo belite tata ife agụmagụ m ga-eji wetakwa nkọwa m ga-abụ maka na dịka etu a si akụkọ mbụ na-esite n'ife dị iche iche abịa na amamife dị iche iche abịa na nghọta dị iche iche abịa nghọta nke anyị ga-eji bata tata ga-abụ biology bayọlọji n'ime bayọlọji ife anyị ga-atụsa ife anyị ga-eji wee kọwaa ife anyị na-akọ maka ya tata bụ bren ụbụla isi ka anyị ga-eji wee kọwaa enyo mmụọ igbo wele enyo mmụọ igbo n'ụwa wee kọwaa etu ọ ga-esi wee nyere aka wee nweta igbo biliti nke bụ okike ike okike ndị igbo ike ndị igbo ji ekepụta ife otu anyị ga-esi wee gaa n'ụzọ tata maka na anyị ghọta na igbo bụ ọkala mmadụ ọkala mmụọ na ifi nka ọtụtụ ife anyị na-ekwu anyị ga na-eweta ụzọ dị iche iche wee na-atụsi aka anyị wee ghọta maka na atụsali etu a ife na-eme ndị be anyị bụ na anyị na-eche na mgbe ọ bịara abịa bịalụ ọ dị ka nwata kpatala ego ehe ọ na ala ọ na-amụzi nne ya na nna ya amụ ọmọrọ na afọ abụọ ụzọ ego igbo dị igbo ga-adị igbo bụ anwụ anwụ ọ maka ifi onyinye amamife onyinye na amamife nke igbo natala okike ka anyị ji na-ewebata ozi a ka anyị wee ghọta dịka etu m si kwu na nwa igbo banye n'ụlọ akwụkwọ nwa bekee nwa igbo banye n'ụlọ akwụkwọ nwa bekee kwesịrị na onye nkụzi na-ekwupụ ọ na-egbukasị ọ na ya maka na ife niile afọ anyị na-aja amụ na ọ dị na igbo ya bụ na igbo agụrụ akwụkwọ igbo na-ejere amahadum abụrụ na ọ akwụkwọ mana ife bụ na igbo amara akwụkwọ bụ na igbo amarọ igbo onye igbo ọbụla na-amarọ igbo onye igbo ọbụla na-amarọ ọdịnala igbo onye igbo ọbụla na-aghọtarọ usoro ndụ igbo ife sokwa onye gụa na nke nwa bekee ọsọkwa anya gụgide wee gụtuo anyanwụ n'elu ọsọkwa anya gụgide wee lụọ ụgbọ e ga-eji wee mee mmadụ ana mmadụ afụ mmadụ ahụ afụkwazie mmadụ mana ọ mara ọnwa dịka onye igbo ife niile onye afụ gụrụ ọnwerọ ka ọ balịa ụlọ nke ọ na-abalụ obodie nke ọ na-abalị ana igbo ụlọ ya bụ na ife anyị ji eweta akụkọ anyị bụ ka anyị welụ ka anyị weelụ ọdịnala igbo wee mee ya ka ọ wee bụrụ nyanwa bụ gịnị mkpọrọgwụgwụ akwụkwọ niile anyị na-eje ka ọ ga-aba anyị na-agụ ka anyị na-agụta ka anyị wee nwee ike iji wee mee dị meghee ana igbo maka na ọnya bụ ife anyị jepụta n'ụwa ọnya bụ ife okike ji mee anyị onwere okike kelọnụsị na okesia na ndị a ga-abụ ndị mkpochapụ ndị nke ikpeazụ ka anyị gaba n'iru nnọọnụ maka nnọọ unu si mụ gaba wee na-aga unu si mụ bịaba wee na-abịa ana m ekenekwa unu ndị igbo nke m ndị mfụnanya ife dị egwu maka na unu si mụ kwụsị nkwụsị ana m ewepụta ozi a maka na ọ dị unu mkpa maka na unu na-anabata m ya bụ na eji m ezigbo okpe ekene wee na-ebunye unu wee na-ebunye ndị igbo n'ebe bụ na fanụ na n'ofu n'ofu dịka anyị si malụ n'izu gara aga ebe anyị kwụsịrị n'izu gara aga anyị nebala anya na anya bụ coincidental oppositorium wee weli izuzugbe wee bịa iweta okwu anyị n'izu gara aga na njedebe izuzugbe nke bụ balance na ịghọta na onwero ife dị njọ na ọkụ onwero ife dị njọ na oyi ọkụ na oyi abịara n'ọgụ mana ife anyị chọọ bụ kafa ga-esi wee nọ n'udo o udo oudo o ike na nlo e. ọudoni nọ ife ndị a bụ nyanwa e, bụ ụwa igbo ọnya ka ụwa igbo ji bụrụ ụwa izu ụwa izu ndị igbo na ebe okedị abụrụ ebe agbasara agbasa na ebe okedị bụ ebe agbara agba ya bụ na ebe enwe boundary abụrụ line of demarcation na ebe enwe boundary bụ line of interconnection line of connection line of connectivity connectivity ọ nke a bụ anya igbo ji afọ ụwa ọnyanwa bụ ụwa izu ndị igbo na oke abụrụ mgbasa na oke bụ ọgbụgba n'ime nke a ka anyị ji wee na-akwụsị na ọkacha mma na agwa igbo bụ ịmalụ nyabụ izu ịghọta nyabụ izu nke anyị kpọziri izuzugbe ịghọta nyabụ izu nke anyị kpọrọ izugbe nke bụ balansị ibi ndụ na balansị wee kwesị na tata na anyị ga-ewepụtazi ife gbasazilụ eh, eh, ogu prịnsịpụl dịka iwu okike etu ọ ga-esinyela anyị aka igbo nes ka m na-akọwa bụ ụmụnne m bụ igbo beleti site n'igbo ịmalụ ọnwụ igbo beleti site n'igbo ịmalụ ọnwụ kedu ife nke a na-ekwu nke a na-ekwu maka igbo creativeness ike ikepụta ife kedu ife a na-ekepụtala ife kedu ife okike ji kepụta ife kedu ife mmadụ na-ekepụtala ife ife mmadụ na-ekepụtala ife bụ maka na ife dị mkpa ka e wee gboo mkpa okike ọbụla na-abịa ma ọ bụ okike nke okike kepụtalụ ma ọ bụ nke mmadụ mepụtalụ bụ maka ime maka iji mkpa maka iji mkpa bụlụkwa n'uche na ebe anyị ji ozi anyị abịa bụ ife chịkọtala ozi anyị abụ enye mmụọ enyo mmụọ maka na ọ bụ e, brain mirror neuron brain mirror neuron ọ na-akọ na ọ nwelụ n'ime ụbụla isi o nwere ife dị n'ime ụbụrụ isi ndị nwa bekee si nọ sistem na-etu etu isi si akpa agwa na-eṅomi eṅomi bụ ife na-eṅomi eṅomi ọ maka nṅomi a ka anyị ji wee na-ekwu n'arọ gara aga n'ụwa ọnwa nke anyị nọ n'ime bụ ọnwa abụọ ọnwa mkpe ọnwa abụọ ọnwa mkpe na ọ bụkwa enyo mmụọ na ọ bụkwa enyo mmụọ ya bụ na anyị na-akọwa ife gbasalụ igbo na-akọwa ife gbasalụ igbo nes na-akọwa ife gbasalụ igbo creative ability kedu ebe o si bịa igbo ga-ewele enyo mmụọ nyoo fụ na okike na ikepụta ife esi na na ikepụta na mmụọ anyị bịa n'anụ arụ chọwazie kedu ebe ọ dị n'anụ arụ agha na-asị na isi mana ụbụla isi nke anyị na-ekwu bụ dịka etu nwa bekee si ghọtịa dịka etu nwa bekee si ghọtịa na ụbụla isi nwere sistem a na-akpọ e, e, e, mirror which mirrors the etu brain na-esi emirọ etu brain na-esi eji enyo wee fụ maka na iwere enyo na-enye enyo ife ife ị ga-afụ bụ ife afọ ị na-enyo mana anyị biya na ntụsa na nke igbo anyị aghọta na ife abịa ife dị omimi ife dị omimi ife karịa ịghọta ife anụ arụ maka na dịka m na nwa bekee na-aghọta na mkpirikpi na mkpirikpi mana ịbata n'igbo ị ga-afụ na ọ maka na onye bren e na-ada alụ ọlụ ka nwere ife ọ ga-emenwu mana ọ nwee mgbe ọ ga-elu asị na onye afọ anwụa mana ọnwụ abụrụ na arụ niile anwụgo o nwekwalụ ndụ nke dịnụ ya bụ na kreativiti ndị igbo igbo kreativiti igbo ịbụ ndị nwee ike na-emepụta ife ka anyị wee gbuo mkpa nke anyị ka anyị wee gboo mkpa ndị igbo maka na ebe afọ ka bụ afa igbo si bịa igbochi ife ọjọọ tupu mee igbo mkpa ndị ejiri mara ndị ejiri igbo mkpa wee mara ndị ejiri ndị ejiri igbochi ife ọjọọ wee mara ọ nke a bụ igbo gịnị bụ igbo ndị eji igbo mkpa wee mara ndị eji igbochi ife ọjọọ tupu o mee wee mara ọ nke a bụ igbo ọ nke igbo ya bụ na igbo afọ bụ ndị nwere ike ime ka ụwa fadị mma inwe ike ime ka ụwa fa ka igbo niile dị mma ime inwe ike ime dị ka obodo fadị mma inwe ike ime ka onwe fadị mma ya bụ mkpa ọbụla fa na fa nwelụ isi na ụbụla isi fa azụlụ oke nke fa ga-eji wee nyoo fụ etu mmụọ si emie wee mekwa anya maka na mmụọ na-eme mmadụ na-eme ma nọ mmụọ ka ya bụ na ife niile igbo na-eme bụ nṅomi site n'iṅomite na mmụọ maka gịnị na igbo ga-aghọta onwe ya tupu onye igbo enwee ike imeghe ya bụ ebe a na-ekwu ma ọ dị n'ụbụla isi o tupu onye igbo enwee ike ịlụpụ nya bụ oghele lụpụ anya wee nwee ike welie na-eme ife onye igbo afọ ga-aghọtagodo onwe igbo afọ ga-aghọta onwe ya ghọta na ya bụ ọkala ghọta na ya bụ ọkala ọra ọkala bụ nke nwere ike ikepụta ife nke a na-ezikọ na ya bụ onye igbo bụ onye okike ọra dịka anyị si kwu maka na anyị jikwa okwu anyị kpọrọ past prostoto wee kọwaa mgbe anyị na-akọwa n'izu gara aga na art na okike bụ ofu chi bụ ofu gbasalụ mana n'ime ka ọ na-agbasa ọtụtụ ife ka o ji lụọ ọrụ dịka uche na echiche uche na echiche na amamife ya bụ na ofu amamife omamife bụ ofu amamife bụ ofu uche bụ ofu ọ nke a ka ịtụgharị anya na nwa bekee na akụkọ nwa bekee ozikwa ọkọwakwala maka universal intelligence ọkọwakwala maka consciousness na-enwe one single consciousness na uche bụ ofu na echiche bụ ofu mana ọ gị nwa gị mụ na gị ga-eme onwe anyị na anyị ga-enwe ike ilupu onwe wee jee n'ime wee mụta wee nweta amamife nke a bụ nke ndị Igbo na-aghọta kpọọ ya ọra kpọọ ya ọra ya bụ echiche a ofu ka ọ bụ ọnyanwa bụ ọra mana abịazie n'iji ya bụ echiche mmalị ife ndị Igbo kpọọ ya agwụ isi ọra agwụ isi ọra ya bụ na ọ nwere ebe mụ na gị ga-ezukọ mụ na gị ama mgbasa agbasa anyị abụla ofu ọ bụ na iwelu e, quantum mekaniks wee bịa tụsabịa ọ nke a ka ndị igbo ji asị igbo kwenu ife niile fa kwekọta n'ofu eji ofu e, eji ofu nkwekọta kwekọta bụ na-alụ fasị na etu a oge si na etu aka oge si maka na ofe ewelugo ofu obi wee kwekọta ya maka gịnị na ume m na ekupu na ume gị nwa na ekupu na ume anyị niile na ekupu na fa niile esi ofu ebe anafa na-agbakọtakwa ofu ebe mana ịma mfụ a mana nchọ ịbịa na be gị ọ bụrụ na ndụ mụ na gị nọ n'udo na ọkwudo na ọfụma nchọ ịbịa na be gị tie anya n'echiche gị nwa aghọlugo gị nwa aghọlugo gị nwa amalugo maka na ọsọ ọsọ anụ arụ anụ arụ bụ ife ekejila ekeji anụ arụ bụ ife nwelụ nwere ebe etinyela ya dịka akpati in a box in a compartment ọnọdụ na akpati afọ mana mmụọ anọrọ n'akpati ọ na ebe niile ọ na ebe niile ọ nke a bụ uche ọ nke a bụ agwụ ọ nke a bụ ọra m na-ekwu maka ya ọ nke a bụ ọra m na-ekwu maka ya ya bụ na ịbịa na amamife ịbịa na amamife na echiche na ọ dị ofu mana mụ na ike ikebetalụ nwantị nwantị ọ nke a bụ the same past prototo nkọwa maka ya n'izu gara aga n'obu ofu gbasalụ maka na anyị na-akọwa igbo anyị na-akọwa ife gbasara igbo ka anyị ghọta na ọ dị na mpekere na mpekere na mpekere na mpekere na mpekere mana ọ mpekere dị iche iche gbakọta abụla ofu ọ mpekere niile a dị iche iche gbakọta abụla ofu ya na ọ bụrụ na okike kelụ o nwere iwu okike jike o nwere echiche okike o nwere amamife okike jike o nwere echiche ojike amamife afụ na echiche afụ na uche afụ bụ ofu ọ nke bụ ọra amamife afụ bụ ofu nke abụọ bụ ọra na agwụ ọka ka o ji kpọọ nke agwụ nke agwụ isi ọra amamife nke bụ nyanwa bụ isi niile ọ bịazịa wee na-agbasasị ọ site n'okike nke a ka ife dum si wee gbapụta maka na ọ bụrụ mụ na gị nyere okike amamife ike nwoke ke nwaanyị ike enu ka anyị ike ọkụ ke mmiri ife ndị a bụ okike gbasasịrị ya maka gịnị iji wee gbo mkpa iji wee gbu mkpa iji wee gboo mkpa ndị niile nke na-abata n'okike ọ bụrụ na ịchịla aja wee chaa anya ọkụ ịchagide ọkụ aja agbasee emesịa ọbụla enyo ọbụla ugegbe ife a bụ echiche okike jike mmadụ balụ n'ime wee nwee ike wee nwee nghọta wee welie eke ofu nghọta ka mmadụ jike ọ nke a bụ ya bụ nghọta ba agwụ ọ ịbanye na agwụ isi ọra maọbụ agwụ isi ọra inye gị opekele ka ị wee nwee ike mmanụ dịka ebe ị nwelụ big eletrik generator ịbịa waya sizi anya ebe dị iche iche tinye ụfọdụ na kichin tinye ụfọdụ na rum tinye ụfọdụ n'ebe dị iche iche mana ọkụ na-enwe ebe niile mana ofu ebe ka ọkụ niile asịpụta ya bụ na tupu onye igbo enwee ike ịbụ onye na-ekepụta ife ọ ga-aghọtagodo onwe ya ghọta ebe echiche si abịa ghọta ebe nyanwa si abịa etu a ka igbo ga-esi wee na-eme ọ mgbasa niile okike gbasalụ ofu ofu nya bụ paspọtụ ofu ofu afọ gbasalụ bụla ife niile ọ gbasakwa nye anyị igwe na ana igwe na ana ya bụ na nwa bekee afụrụ okike dịka ofu n'ime ofu ya ndị igbo gwara ya na ịchọ ịchọta okike ịchọ ịchọta chi chi ukwu nke a na-eke ife onwero ka ịfụ maka na ọnyanwa bụ nchịkọta ife niile ma nke anya na-afụ ma nke anya na-ada afụ ya bụ na ịfụ mmadụ maọbụ ịfụ osimiri maọbụ ịfụ ee eh, eh, ugwu ị na-ekwu maka ugwu ife ị na-ekwu bụ ofu mpekele na okike ị na-ekwu maka osisi ọjị ife ị na-ekwu bụ ofu mpekele na okike ị na-ekwu maka mmadụ ife ị na-ekwu bụ ofu mpekele na okike mana ịchịkọta fa niile ọnụ inweta ife niile kpọmkwem ịnweta anya bụ chi ịchịkọta amamife niile ọnụ inweta ofu ọrụ afọ mana nwa bekee sila nọọsụ ofu o were ofu n'ime wee kpọzie anya chi ofu n'ime afọ o were ka ọ si nọọ nwoke ofu n'ime afọ owelu ka ọ si nọ nwoke kpọzie nwoke a chi ukwu ọ nke nghọta na ịghọta ụzọ nke a ka a na-akpọ isi etu a wee fu chukwu wee ghọta chukwu ka a na-akpọ merizin ọ dị ka onye jere ụfụ nnukwu azụ nọ n'ime mmiri ọfụ nkue ma ọ bụ ndị isi ndị igbo kọwalụ maka ndị isi ji emetụ enyi aka ndị isi ji emetụ enyi aka ofu metụ ntị ya si na ya afụgo enyi a si akọwa ọkọwa ntị nke ọzọ metụ ọdụ aka si na ya afụgo enyi asị akọwa ọkọwa ọdụ nke kọwazila ọdụ welụzie anya bụ ọdụ si na ọnyanwa bụ chukwu na ọnyanwa bụ enyi ifugo na nke a bụ ndufie na ọkọwara enyi niile ọ nke a bụ merizin iwelu otu n'ife gbasara agbasa si na ọnyanwa bụ ife niile afọ ndị igbo na-eme ka ịghọta na ife niile gbasara agbasa na ị ga-achịkọta fụ ọnụ tupu ịfụ ya bụ ofu ị na-achọ maka na ofu afọ bụ ife gbasara ife ndị a niile yabụ na igwe na sokwa igwe na so na okike n'ife ya bụ isi ọra wepụtalụ na ife ya bụ amamife kepụtalụ na mgbawanya bụ amamife ebe a ka anyị ga-esi ghọta ndị igbo na ndị igbo anyị na-ekwu maka igbo ability ga-enye anyị igbo creative ability igbo creativeness site n'igbo ịmalụ onwe ya bụ igbo ịghọta na ya bụ nwachi na igbo bụ ụmụ agbara na igbo bụ ndị mbụ na igbo bụ ụmụ agbara gịnị bụ na bụ ụmụ agbara they are organic humans ndị si n'okike kpọmkwem wee pụta ndị mbụ na ndị egede maka na igbo gwala anyị na enugbo a na ọmụta agbara igbo bụ ụmụ enu na ụmụ ana ọkwa ike afụ okike jike ife ndị a niile ma enu ma anị ike nyanwa bụ ike nga maka na anyị aghọtago n'okike nwere agwụ nke bụ amamife ojike ife o nwekwara ike o nyere ife ọbụla o eke ọkwa ike nyanwa bụ okike kwa nke bụ ike nga ya bụ na ike nga na agwụ okike ji wee na-eke ife ndị a niile ndị igbo ji fa amamife na ike ikepụta amamife agwụ agwụ na ike ikepụta ife agwụ agwụ nke a bụ igbo ability nke a bụ igbo ability nke a bụ igbo creative ability nke a bụ igbo creative ability ọ maka ifi nke a ka igbo ji gwa gị si mụ na gị na onwero ife a na-afro ka eme ya bụ na maka na ife a na-ekele ife bụ maka iji gboo mkpa okike na-eke okike kelụ mmadụ abụrụ na ọkụ wee kilibe mmadụ ọ si na achọ iji mmadụ wee malụ ka ụwa dị malụka ka ọkụ dị malụka ka oyi dị ya bụ na ọ mkpa o wee kepụta wee sị ka eweli ya gboo etu a ka ọ dị n'ife niile ọ maka igbo mkpa akwa ka igbo ji pụta buli igbo ya ka igbo ji wee gwa m na gị sị na ife a na-afụrọ ka eme bụ ọnwụ gịnị bụ ife a na-afụrọ ka eme na mkpa a na-afụrọ ka egbu sọsọ ọnwụ bụ ife ndị igbo na-egboro mkpa ya mkpa ọbụla nwere ogbugbu ya ogbugbo mkpa igbo mkpa n'ebe ndị igbo nọ dị ọtụtụ ọ bụ agwụ agwụ maka na fa ji agwụ fanwa jikwa ikenga ka anyị na-aghọta ife ndị a niile ka anyị wee ghọta ife fa na ulu fa aba na ndụ anyị ka anyị e wee na-aghọta na ife a abụrụ onye igbo ife sokwala onye igbo ya na-eme ọsọ onye igbo ya sị na ya bụ hibru ọsọ onye igbo ya sị na ya bụ kristian onye igbo ga-aghọta onwe ya karịa ife ndị a niile maka na ife ndị a niile bụ ịkpọbelu onye igbo akpọbelu ime ka onye igbo ọ dị ka ebe egbulu ebe egbulu e, ọkụkụ nku ka ọ dị dị na-efe efe ewe gbuo nya nkụ ofedebe efedebe ma n'ezie n'ezie na o nwere ike ufe ya bụ na ife igbo nwere ike ime n'ụka ife igbo na emekita kịta ife onye igbo nwere ike ime n'ụka ife onye igbo na-eme ọ bụ ikenga na agwụ anyị na-ekwu maka ya ka okike ji wee kepụta ife niile ọ kepụtalụ ọ nke a ka eji nwee ụba okike ya bụ na igbo na onwefe a bụkwa ụba okike ugbo na onwefe bụkwa ụba okike kedu ebe okike niile a si abịa ndị igbo ghọtakwala ụba okike dị dịka kpakpando were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi dịka kpakpando kpakpando anyị igbo na-akọ maka ya dịka aja dị naanị ndị anyị na-afụ anya bụ ndị anyị na-afụ anya mana ndị anyị na adị afụ anya ka ndị anyị na-afụ anya maka ọ dị ka aja dị naanị o nwere ka ị ga-esi kpobi ọnụ ọ nke alụ mee na o nwere oge olulu nwa bekee kpụọ ọnya stardust stardust dust bụ ife dị mpekere mpekere nke bụ na onwero ka ị ga-ebido wee gụbie ọnụ ya bụ na kpakpando bụ ụba okike ndị igbo bụ ụba okike maka na ndị igbo nwelu ya bụ ụba okike fa ga-ejikwa wee kepụta ife site na agwụ site na na na ikenga maka na ife a bụ onyinye okike gbawanyelụ na ndị igbo onyinye okike gbawanyelụ na ndị igbo maọbụ n'onye igbo ike nga na agwụ nke anyị ma bụ nyanwa bụ uche chukwu nke chukwu ji wee kee ife niile nke chukwu ji wee kee ife n'ime ikenga na-agwụ akwa ka chukwu jikwa ka ọ na-eke ife niile ka o nyekwala ike nga ma agwụ ma ife ndị okeleke iwu ka o nyekwala ma ikenga ma agwụ ma ife ndị okele eke iwu ya bụ na anyị aghọtago igbo ga-aghọta na iwu so n'ike okike iwu so n'ike okike gịnị bụ iwu iwu bụ ife ga-eme ka okike wee na-aga etu o si kwesị iwu bụ na mmadụ na-esi nri na ife bụ na ka anyị sị na ife bụ na mmadụ na-esi ofe bụ na ọ ga-akpata akwụkwọ nri dị iche iche maọbụ ofu akwụkwọ nri bụ ụgụ na ọ ga-eweta azụ na ọ ga-eweta ede na ọ ga-ekute mmiri na ọ ga-eweta mmanụ na ọ ga-etinye ose na ọ ga-etinye nnu mana ife ndị a niile na ọ ga-agwakọnye fa na ite wee sikwasị ya n'ọkụ nke a bụ iwu nke a bụ iwu kpụọ nke iwu isi ofe ụgụ mana ọ bụrụ na onye na-esi ofe ụgụ a wetala ụgụ weta mmiri weta azụ weta nnu weta ose weta mmanụ weta ite wee kwakọnye ife ndị a niile mana o sinyere ya n'ọkụ ụmụnne m osigo ofe ụgụ mba osiri ofe ụgụ gịnị kpatara na o siri ofe ụgụ maka na o iwu nke eji esi ofe ụgụ kedu soso ofu o tinyela iwu niile mana ofu iwu ka ọ na etinyere nke afọ ọ na-etinyere bụ ọkụ sọọsọ ofu ka ọ na-etinyere ọkụ onwelu ka ọ nọrọ na-alacha ofe ụgụ mba kwụsịrị ofe ụgụ ife ọzọ ka o si mana ọ bụrụ ofe ụgụ na n'ezie n'ezie nyanwa bụ onye ma ife ofe ụgụ bụ ọma nlachanwa ofe afọ o siri esi so ka anyị ghọta na onwelu ife dị mpaghara mpaghara dị iche iche okike chịkọtara ọnụ wee kechaa ife okelu mana abịa na n'igbo anyị atụsa ife ndị a niile ikpọ nke a ikenga nke a bụ ike nyelu nnu o ji atọ nnu nnu bụrụ nnu onwero ife megidelie ka ọ dabụ na nnu ịgbanyegodi ya mmiri ịṅụọ mmiri afọ ọ ga na-atọ nnu nnu ọnya kpata o ji bụrụ nnu iwere ose ose ga na-afụ ose ọnya ka o ji bụrụ ose nke a bụ ike nke a bụ ike nke a bụ ike ife ọbụla nwere ike o ji aga ife ọbụla okike kelu nwere ike o ji aga okwute nwere ike ike niile abụ ofu ebe ka o si ofu ike okike afọ amamife niile afụ ya bụ ike ji alụ ọlụ bụ ofu ebe ka o si amamife ofu ọrụ afụ ofu ọrụ afụ ofu agwụ isi ọrụ afụ ofu ebe ka o si abịa ya bụ na ike mmiri na ike ose na ike nnu na ike ngozi na ike ndị igbo bụ ofu ebe ofu n'ime nnukwu ike afụ ka o si abịa ọ bụ ofu ike afụ ka okike jikwa na ya wee lụọ ife ọlụ ọkwa ofu ike afụ ka okike nyekwala iwu gịnị bụ iwu na nnu nnu ị ga na-atọ nnu nnu ịma na-afụ ose ose mmili ị ga-abụ mmili mmili ịma mkpọ nkụ dịka okwute maọbụ aja ya bụ na ị ga-eweta ike okike weta uche na amamife ịgwọkọta ike ịgwọkọta amamife itinye iwu okike wepụta ife ndị a bụrụ anyanwụ bụ njedebe okike mana usoro ife ndị a bụ usoro usoro ọ nke a bụ motor eh, eh, eh, sorry the brain the uh, the brain mirror neuron the brain mirror neuron nwa bekee si system of the brain is the mirror neuron system ya bụ na nne ewu na-ata agbala nwa ya na-anya anya wee na-amụta o nwere ebe nwa si wee mụta mirror system mirror me copy me ṅomie m na-abụ na nghọta okike ụwa ndị igbo bụ nghọta fa ghọtalụ na nṅomi fa ṅomila okike ọṅomi okike a na ike okike bụ agwụ agwụ na uche na amamife okike bụ ofu na okike nwere iwu ọ ndị a niile bụ ife nyere igbo ike ịbụ ndị na-ekepụta ife dịka ụba okike maka na fa bụ ụmụ okike jelụkwanụ m ka m ife e batrị e foonu m na-ekwu unu ewekwana iwe maka na foonu m na-apụzikwa ala onwe batri ọ na-ekwu nke ike anya <laughs> ma ekwukata kwukata kwukata ọnyụlụ anyị eme ekwukata kwukata batri anyị anwụa etinyekwa m ya n'ọkụ mana ama o nwere ozi pụta anụ ka anyị na-agakwa na ụmụnne m ya bụ na igbo igbo bụkwa ya bụ nṅomi nṅomi ụbụlụ na-eṅomi maka nọọ nke akpata ndị igbo ji asị zikọ m enyi gị ka m gị onye bụ maka na ọ dị na-agwa mmadụ iṅomi ife onye na-eso ndị ori ga na na anya anya ọ ga na-ezu ori onye na-eso ndị asị ị na-enye anya ọ ga na-asị asị mana o nwere ike o ọ na-agba mbọ ka ya ada na-asị asị maọbụ ka ada adị na-ezu ori mana etu a ka e, nṅomi si abịa ọ na-esi na mmụọ etu a ka ọ ga-abụ nwoke nụa nwaanyị fa mara onwe fa mgbe fa ga-eji wee bie n'ụlọ arọ one na one fee ibe onwe fa fee ibe maka na gịnị na mmụọ na-eṅomi ibia maka na gịnị na ife a na-akpọ ụbụla isi nwelu etu ọ na-esi enwe nṅomi ọ maka nṅomi a ọ ịghọta anya bụ ofe ife maka na ah, ebele na-emelụ m anyị bụ ndị igbo bụ na anyị chee na nwa bekee wetara ya amamife nwa bekee wetarala ya amamife nwa bekee egbubela amamife anyị egbube mana ọ dịkwa mma maka na anyị ga na-enekwa anya na ya bụ coincidental oppositerium coincidental oppositerium na ife dị mma dị njọ na ife dị njọ dị mma ọ dịkwa mma na anyị na nwa bekee nwekwa mmekọ ka anyị wee nwezie ike kịta wee tichapụta ụwa nke anyị n'ife ọ bụ wee chọpụta na ife nwa bekee na-agwa anyị bụli ife anyị ma ama makarịsịa bụli ife anyị nwere enwe nwekarịsịa maka na ada ama ama ọtụtụ n'ime anyị nwere ike ịnọ n'ọnọdụ anyị na-alụ ọrụ bekee wee na-agafụta ọtụtụ ife anyị na-atụsa ma anyị na-ezi ozi ya ka ọ wee kwa anyị na-aghọta na ife ndị a niile dị n'ala Igbo mana maka na edufega anyị anya anyị chee na Igbo amara ya ya bụ na nwa bekee na-ekwu maka the eh, mirror neuron system of the brain ka anyị ghọta na Igbo ghọtara ya n'ọba ebe a ka igbo gbadoro ụkwụ mgbe fa bụ ndị igbo ndị na-ekepụta ife maka na ebee ka fa na-ekepụta ife ọ bụ nwa bekee ka fa na-ekwasara anya wee na-ekepụta ife ọ bụ nwa bekee ka fa na-ekwasara anya wee kwuo maka chukwu mba faama maka chukwu tupu nwa bekee abịa faama maka osimiri tupu nwa bekee abịa faama maka ugwu tupu nwa bekee abịa faama maka ọtụtụ ife ọgwụ dị iche iche tupu nwa bekee abịa ya bụ na gịnị kedu onye kụziri igbo si na fanel okike anya n'ebe ụlọ akwụkwọ fadị bụ n'ụwa n'okike na fanele okike anya wee ghọta ọ nke a bụ the same mirror neuron system of the brain iṅomi. ka ka anyị ga-eji ghọta na ọ nwere ife dị iche iche a ga-achịkọta ọnụ wee kepụta ife o nwere ife dị iche iche a ga-achịkọta ọnụ a ga-achịkọta nke a ga-ewetagodu uche uche na echiche maka na uche na echiche ka ị ga-eji ma na ife na ife dị mkpa dị mkpa na ife dị mkpa dị mkpa ọ maka ifi na ife dị mkpa afọ dị mkpa ka a ga-eji tinyeli ya uche kedụzi ka a ga-esi m ewee gboo onye bụ mkpa nke bụ igbo igbo mkpa kedu ka a ga-esi m ya ajụwazi anya bụ ajụjụ ajụbazi anya bụ ajụjụ achọwazịa e wee sizie ebe afọ wee tinye iwu nke ga-enwe ike ime maka na ọ bụrụ na ife a na-achọ bụ ịlụ akwa mmiri ịlụ akwa mmiri ga-enwe n'iwu ọ ga-eso maka na ọ bụrụ na o soro iwu a ma nlụ akwa mmiri nke nwa bekee na-akpọ briji ọ bụrụ na esoro iwu a ma nlụ akwa mmiri gịnị ka iwu ji dị mkpa iwu dị mkpa maka na onye nwa na-achịkọta ife niile dị iche iche eji ega ga-eji wee mee ka okike wee bụrụ ife ewepụtara ewepụta ọsọ ọsọ iwu ga-achịkọta ife ndị a niile ọnụ wee mee ife ọbụla ife ọbụla e wee lụọ ife ọ kwesịrị ịlụnụ ọ bụrụ na ọkụ ga-acha ga-achaze igwe ọkụ agbaze igwe ọ bụrụ olu ebe a ga-agbaze igwe agbaze awụ anya mmiri mmiri ada agbaze igwe nke a bụ iwu mana olue mgbe anyị na-achọ ka anyị mezie ka igwe na onwe ka ọ kpụkọnyenata ọnụ anyị awụ anya mmiri nke a bụ iwu nke a bụ iwu ọ nke a ka anyị ga-eji wee chọpụta na anya bụ ike nga na agwụ nke bụ ike na uche chukwu ji eke ife niile na fa na abụ na onwefa iwu jikwa fa iwu jikwa ike iwu jikwa uche iwu okike ga na ike ga na-eso ike ike ga abụ ike uche ga-abụ uche ife ọbụla nwere ife ọ na-alụ okike kele ọlụ eke n'ife ọbụla ife ọ ga-alụ ana ife ọbụ afọ ọ ga-alụ ka ọ ga-alụ ọdadị iwu anị ga-adị na anị elu ga-adị n'elu ọma ndị iwu iwu a ka anyị ga-eji wee ghọta n'etu a ka okike si wee kee ife etu a ka ndị igbo si wee ghọta ya site n'isonye bụ the same mirror neuron system of the brain igbo wee ghọta igbo wee ghọta ifefa na-akpọ ogu principal, ogu ogu n'ụwa bụ nyanwa debelụ iwu na nsọ okike ndị igbo ogu prịnsịpal a bụ nyanwa ya bụ iwu na nsọ okike na ala igbo ọ nke a ka igbo ji wee na-enwe ofu ife afọ anyị na-akọ na ife dị njọ dị mma na ife dị mma dị njọ ka mmadụ aka na njọ ka njọ dị aka na mma ka anyị nwee nya bụ izu ogu prịnsịpal ọnyanwa bụ izu ọ ebe a ka izu gbadoro ụkwụ kpọmkwem ọ izu bụ nyanwa bụ izuzu onyanwa bụ the balancing onyanwa bụ the scale balancing ife na-aba ọkụ na mmiri ike na nlo onyanwa bụ e, e, e, iwu balansịrị ife na-aba ka nke ọbụla wee lụọ ife ọ na-alụ oke bụlụ oke unye abụlụ unye chi n'abalị ife ọbụla na-alụ ife ọ na-alụ ya bụ na ogu prịnsịpụl ka anyị ga-aghọta bụ nyanwa bụ iwu okike ọ divine prịnsịpụl divine law ọ divine law divine prịnsịpụl ebe a ife ndị a niile bụ ebe igbo wee ṅomite ebe igbo si wee ṅomite the same igbo creativity maka na ife a na-atụsa bụ igbo kedu ife bụ igbo igbo ịmala onwe igbo beleti anyị na igbo beleti anyị na igbo mee igbo nes igbo onwe igbo nes wee bata igbo beleti ọkacha mma igbo nes ọkacha mma na agwa nke igbo ji wee mara onwe fa igbo nke igbo ga-eji wee kepụta ife wee gboo mkpa na ndụ ndị igbo mana ọ ga akwụdo n'iwu iwu nke ndị igbo na-ene anya nke fakpolo ogu ọ ya kpatara na ana igbo na ife anyị na-ekwu maka ya bụ ọfọ na ogu ogu na ọnwụ ya bụ the main law the main ji onye ọbụla ogu ji onye ọbụla ogu ji m nga ogu ji m agwụ ọ ka ka anyị ga-eji fụ na anya bụ coincidental oppositerium n'okike kpacha anya debia n'okike kpacha anya debia maka na ọ nwere ife okike ji debia maka na okike kepụkwalụ ife nwere ike ịkwụzikwa onye ọbụla ọkwụla ebe ọkwụ iwe nwee nya bụ izu iwe nweta izu ọ iso maka iwu okike a iwu okike a ka ndị igbo ji maka ife wee nweta ọdịnala igbo ọdịnala igbo ọ bụ ọdịnala igbo chịkọtarụ ife niile nghọta niile na amamife niile dị n'ala igbo ọnụ chịkọkwa anya bụ ife dị mma dị njọ ife dị njọ dị mma ọhana igbo chịkọta ọdịnala chịkọta afa niile itinye anya n'ọdịnala igbo ị ga-achọpụta ife ofu ife ọ dị ife dị iche iche mana ị ga-achọpụ ofu ife anyị ga-etinye anyị ga-eneba n'anya ya taata anyị ga-ejikọwa ife a na-akọwa bụ ntọala igbo ya bụ na igbo ikepụta ife onye igbo inwe ike imeghe ọbụla, ya maka na ife anyị na-ekwu bụ na ọ nwere ife dị na ụbụla onye igbo dịka ọ dị n'ebe ozi anyị si bido na amala ife bụ ya na amala ọnwa bụ ọnwụ onye igbo ikuni onye igbo ịmala ife onye igbo ịmala onwe onye igbo ịkpọta ife adị n'ụbụla ife adị n'ụla inwe ike ịkpọtịa ka igbo bụrụ ife fabụ na mbụ ka igbo zuo ọka ife ọbụ ka mụ bụ onye igbo zuo ọka ife m kwesịrị ịbụnụ n'isite n'iso n'ike okike na uche okike na itinye iwu okike ji aga na anyị na-anya ya afụ ife ndị a niile okike jike ife niile ka igbo fụziri ya na na ọdịnala igbo dịka ntọanị ọ bụ ọdịnala igbo a ife ọ na-eso bụ ogu principle the same divine principles the same divine law ofu ofu iwu okike afọ ofu iwu mmụọ afọ ka igbo na-agbaso maka gịnị the same mirror neuron kedu onye m ga-eṅomi ọ bụrụ na m na-achọ onye nzọpụta na onye nzọpụta m bụ jizọs aga m eṅomi jizọs aga m abụ onye na-enwere ụlọ nke a bụkwa jizọs di kraịst aga m abụ onye na-enwere ụlọ aga m abụ onye na achọ ego aga m abụ onye na-agagharị n'ọfịa n'ọfịa n'obodo n'obodo akụ nke ụwa ama ndị m mkpa nke a bụ iṅomi nke a bụ imiro onye ị na onye bụ nyanwa bụ onye ịfụlụ dịka onye ịma na ya kasị mma maọbụ onye nọ gị nso onye na-agbaso onye mmadụ na-agbaso ife mmadụ na-agbaso ka ọ na-eṅomi n'ụwa ndị igbo ife igbo na-agbaso bụ izu balans balans balans balans n'ụwa nwelụ ka ọ dị n'okike dị iru na mpaghara na-abụ n'okike nwelụ oke na nwunye ike na nlo ka ike dị akarị na nlo ka nlo dị apịkarị n'ike ịbalansị ife ọ ife a bụ ụwa ndị igbo balansi mgbe ọbụla ọnyanwa bụ ogu e ebe igbo si wee mụta nke a ọ n'ogu prịnsịpal ogu n'ụwa bụ nyanwanyilu ndị igbo anyị na-achọ anyị chọwazie ịma ka anyị ga-esi ji ekepụta ife anyị a na-abịazi tụbabazie ife dịka ntọanị anyị achọba ntọanị kedu ife bụ ntọanị kedu ife bụ ntọanị anyị ajụba maka igbo soshal history anthropology ọ bụrụ na nwa bekee ọ nebabia anya n'ife ọ na-akpọ mmụta mpaghara mmụta ọ na-akpọ anthropology anyị abanye anthropology anyị abanye ntọsa ntọsa ntọ ana igbo ntọsa nta ana igbo ga-enyela onye igbo aka ịbụ onye na-ekepụta ife ntọsa igbo ga-enyelu ndị igbo aka ịbụ ndị na-ekepụta ife gịnị bụ ntọsa ntọala igbo etu nwa bekee si ghọta ya igbo social histri which is anthropology so na ife ndị a niile bụ oke mmụta nke gbaa gburugburu n'ala igbo mana ndị igbo aghọtara mmụta dị etu a maka na ọ nwere onye si igbo neghalụ ndụ gị anya sobe ndụ onye ọzọ a na-akọzi ọtụtụ ife ọ na-efezi onye igbo ọdị onye igbo ada aghọta onye igbo ada gịnị bụ antropology kedu ife kpata mmadụ ga-eji jee yunivasiti na-agụ antropology kedu ife kpata mmadụ ga-eji wee baa ịgụ sayensị jee gụọ biology specialize ya na brain system kedu ife ọ na-achọ na brain kedu ife ọ na-achọ na ọgụgụ isi kedu ife ọ na-achọ na ụbụla isi ọ chọọ maka ụbụla isi si alụ ọlụ igbo maka ụbụla isi si alụ ọlụ igbo maka ụbụla isi si alụ ọlụ ọma na onwelu mpaghara ụbụla isi bụ ebe afọ ka nṅomi dị na ọ dị ka enyo na ife ọfụ ka ọ na-eṅomi na ife ọfụ ka ọ bụ ịtọsa ife ndị a niile ka anyị ga-eji ghọta na ya bụ ntọ ana igbo bụ ife ga-enyekwa aka ịbọ n'inya bụ okike ndị igbo gịnị kedu ka ọ ga-esi bụ ụlọ ntọala ndị igbo soshal histri kedu ka ọ ga nyere anya bụ igbo aka o wee ghọta mala ife ọ bụ ntọala igbo ga-enye onye igbo aka ịghọta wee nwee ike ịbụ onye okike wee nwee ike ịbụ ụba okike maka ife anyị na-achọ ọ bụ ụba okike ife anyị na-achọ ọ bụ igbo creativity igbo creative ability igbo abundant creative ability abundant creative ability ike igbo ikepụta ife agwụ agwụ igbo nwere ike ikepụta ife agwụ agwụ maka gịnị na igbo bụ ụba okike maka gịnị na igbo bụ ụmụ okike mana ọ ga-eje ṅomie okike ọ ga-eje ṅomie okike ọ ga-eje kwudo na ya bụ ofu iwu afọ okike na ọnwụ ekwudolu wee kee ife oke igbo na ọnwụ ya ga-ejekwa kwudo na ya bụ iwu ọ ga-akwudokwa wee na-eke iwu afọ bụ nyanwa bụ eh, eh, ogo iwu afọ bụ nyanwa bụ ogo na ịtụsaba anya bụ ogo na ị ga-enweta ya na ntọnala ọdịnala ndị igbo n'ọdịnala nke bụ amamife igbo niile ejesịa n'ọgwụ 360 degrees different discipline maka nọ n'ime ọdịnala a ka ị ga-enweta the same law n'ime ọdịnala a ka ị ga-enweta the same anthropology n'ime ọdịnala ya ka ị ga-atụsaba wee nweta ma omenani ma nsani mana anyị na-ene anya tata na ntọ ana maka na mgbe ị banyere na ntọ ana isi na ntọ ana banye omenani kedu ka ntọani ga-esi wee nye ike kedu ka ntọani ga-esi ntọani igbo onye igbo ị ga-achọta ntọani ga-esi wee nye ike mee ọ bụla onye na-ekepụta ife ife izizi ntọani ga-enye onye igbo ike ime na ọ bụ ịmụ onwe dịka anyị si kọwaa. kedu kọdụ onye mbụ ọmụmụ ọmụmụ onye igbo ma ọ bụ ọmụmụ onye igbo kedu ebe m si bịa nke a bụ ntaanị gị nke a bụ ntaanị m kedu ebe m si bịa kedu onye bụ nne m kedu onye bụ nna m kedu ife nne m na-emesi alụ kedu ife nna m na-emesi alụ kedu njirimara nne nne m kedu njirimara nne nna m kedu njirimara nna nna m kedu njirimara nna E, nne nna m maka gịnị brain dịka etu m si kọ na mgbe gara aga na sels na memory dịka etu igbo si gwa anyị site na anya bụ inye ụwa na ife niile a anyị fụrụ mụnwa na akpụ ngozi abụrụ ngozi na nne nne m dị ya nne nna m dị ụmụnna m ụnụ ụmụnne m ụnụ ya bụ na ike na ọnụ m anyị na-anụ kịta etu onu m si ada nwere ike ọ nne nna m nwere onu na-ada ịtụ a okwu a m na-ekwu maka ọbụrụ mmadụ niile nwere ike ịdị na-ekwunwe okwu ọ nwere ndị ifele na-eme fadị ekwunwe okwu mana m adị ekwunwe okwu mana m nwere ike ịtụsa efe kọwaa anya ikele ọbụlụnụ nne nne nne m nwere ha o site n'ọmụmụ ọmụmụ onye igbo ka o ji bọla ife ọ bụ ọ nke akpata na anyị na-ekwu n'oge gara aga ya na-asị kedu onye anyị bụ nne m na nna m ụmụnne m ya bụ ụmụ nna nne m na ụmụnna nna m maka na ebe a ka anyị na-ekwu maka akara aka anyị na-ekwu anyị na-achọ onye anyị bụ anyị na-achọ ife anyị ga-ekepụta dịka nna nna m ọ dịka nna nna m bụ onye na-ekwu okwu an orator dịka nna nne m bụ onye na-atụ ife ọtụtụ an artist mana ọ bụrụ so ofu kafa na-eme ya bụ na onyinye ndị a niile ife niile ndị a bụ na mụnwa bụ nwa nwafa emirokwa m ya maka gịnị na m na-achọ onye m bụ site n'ịchọta onye fanwa bụ ọ nke akpata na igbo na-anụ nwaanyị ị ga-ejegodu chọọ nta na onye ị na-anụ ị ga-achọ ntaanị nwunye gị ị ga-achọ ntaanị di gị ị ga-ajụ ese ị ga-achọ ịma ifefa na-eme ị ga-achọ ịma mafa bụ ndị eziokwu ị ga-achọ ịma mafa mbụ abụ ndị okwu asị maka na ịma o nwere ike bụ na ọ bụ o nwere onyinye dị fa n'aka maka na ndị igbo na-akpọ ije okwu nwaanyị dịka ije zụta agbọ a na-efe ise a n'anya eje chaa agba a na-ezo ọ bụrụ nwaanyị ọbụla ka mmadụ na-anụ mana ọ bụrụ na ọ dị njọ ọ bụrụ na onye na-anụrụ maka na ịnụrụ ya na ọ dị njọ maka gịnị the same coincidental oppositorium na ife dị mma dị njọ ife dị njọ dị mma o nwee ike ọ dabara gị nwa mana o nwere onye ọzọ dabara maka ifinye bụ ịchọ ntaanị maka ọ bụrụ na anyị na-ewu iwe ọkụ na-egbu ọchụ o nwere ụlọ ọba m wee bịa anụba onye na-ewu iwe ọkụ na-egbu ọchụ anyị ga-asapụ onwe anyị ofu ụbọchị ya bụ na ntaanị ka anyị ji amụ ọtụtụ ife ntaanị ka anyị ji amụ ọtụtụ ife ya na ife anyị na-ene anya na social history ntaanị ndị igbo bụ ọmụmụ onye igbo tupu amụ onye igbo etu esi mụa etu o jelobịa etu ụmụnne ya dị etu obodo ya dị etu ọnụkụfa dị n'ime soshal histri a n'ime ịghọta onye igbo n'ime ịghọta ọnwa ya dịka onye igbo ka ị ga-ejekwa nebakwa anya na ndụ ọ bụ usoro ndụ a ka ị ga-ejizi kpụsaba omenala igbo maka na iwu dị iwu dị etu a ka ọ ga wee lue n'ọnwụ ya na ọmụmụ anyị na-ekwu maka ya ọmụmụ anyị na-ekwu maka bụ ịmụ onwe site na nne na nna wee lue n'ọnụkụ wee lue n'obodo maka na o nwere ife eji malụ ndị o nwere ife eji malụ ndị ọ bụ na ndị ogbunike bụ ekwe ka ekwe ndị dị very stubborn ya bụ na ịbịa ịchọọ onye dị stubborn ị ga-abịa ogbunike ma ọ bụrụ na ife eji malụfa atụmatụ ka m na-enye onwero ndị na-enwero ife ejiru malụfa ọ maka ofu ọmụmụ a ka ị ga-eji wee chọpụta na obodo ọbụla nwere ife eji malụfa na onwe ifefa na-emekarịsị maka na-etu aka okike dị o nwere iwu o nyere onye ọbụla o nwere ike o nyere onye ọbụla o jiri karịa onye ọzọ o nwere ike o nyere onye ọbụla o ji karịa onye ọzọ ọ maka nke a ka igbo ji achọ ya bụ ọdịnala igbo nke bụ ogu prịnsịpụl balans ije igbo mgbe ọbụla bụ balans ije igbo mgbe ọbụla bụ balans izu izuzugbe izu izuzugbe to balance it to balance it to balance it onyanwa bụ ụwa izu ndị igbo onyanwa bụ ụwa igbo uwa igbo a ọ imiro dịsa okike site n'anya site na nghọta ka igbo ji wee bụrụ ụmụ okike ndị nwere ike ikepụta ife agwụ agwụ ndị nwere ike ikepụta ife ike agwụ agwụ ọkwa site na nke a anyị na-achọ ọmụmụ onye igbo ka anyị ji nwetakwana bụ nsọ na iwu nsọ na iwu afọ nke gbadoro ụkwụ na ntọala ntọala bụ ịmala onwe ịmala onwe ntọala bụ ịmala onwe ịmalụ nsọ na ịmalụ iwu kedu ife bụ right kedu ife prohibit kedu ife a na-asọ kedu ife a na-eli kedu ife bụ aka a na-asọ kedu ife bụ aka a na-ele maka na etu a ka ọ dị dịka ogbunike m si bịa ogbunike na-asọ mbe mana ogidi ada asọ mbe ogidi anyị na fagba na asọ eke kedu ife obodo m na-asọ kedu ife mụnwa na-asọ kedu iwu ji ndụ m mụnwa bụ onye igbo ikepụta ife o iwu ji ndụ m kedu ife bụ iwu ji ndụ gị ọ nsọ a na iwu a nsọ nsọ na iwu onyanwa bụ ife na-enyela okike aka dịka etu m si kọwa ọkụ ga na-alụ ife ọkụ na-alụ mmiri ga na-alụ ife mmiri na-alụ mana mmiri na ọkụ ga-enwe mmekọ ma ọ bụrụ na anyị chọrọ isi ofe ọ bụrụ chọrọ isi ofe ofe ofe ọ bụrụ na anyị chọrọ isi ofe ụgụ anyị ga-achịkọta ife niile mana anyị ga-enwe mmiri na ọkụ ga-enwe mmekọ ose na nnu ga-enwe mmekọ ọ bụrụ na ose karịa nnu ọ bụrụ na mmiri karịa ụgụ nsogbu adịgo ọ nke a ka igbo na-achọ balans oge ọbụla balans ọ nke a bụ ogu ogu anyị na-ekwu maka ya ogu n'ụwa bụ nyanwa ka onye igbo ga-achọpụta mgbe ọ na-ebele anya ịma onwe tupu ọ bụla onye na-ekepụta ife tupu ọ bụla onye nwere ike ike ife maka ọ ga-agbasa okike ọ ga-eme dịka okike maka na ọ ga-eso ya bụ agwụ ọ eso ya bụ ọra ọ bụ site n'agwụ isi ọra ọ bụ site n'agwụ ka ọ ga-esi nweta amamife ọ nwere ka ọ nweta ama nke ife ma ọ bụ na ọ gbapụrụ agwụ nweta ya ọ nwere ka ọ malụ maka iwu ma ọ bụ na ọ gbapụrụ ogu nweta ya ebe a ka iwu niile ma nke mmụọ na-eso ma nke mmadụ na-eso ebe a ka ọ ụkwụ ya na ntaanị n'iwu iwu nsọ na iwu bụ bụ ife na-enye na-enyela onye igbo aka ọ wee nwee ike mee ka anya na chi onwe na chi wee nọrọ na udo wee nọrọ n'izu ka onwe na chi wee nọrọ n'izu maka na onwe na chi ga-anọ n'izu okike wee pụta so na anyị afụghị ike anyị afụghị ike anyị afụghị uche anyị afụghị iwu nke ọzọ bụ nnọkọ balance nnọkọ onwenachi ga-anọ okike wepụta onwenachi ga-agba ndụ a ga-enwe ọgbụgba ndụ onwenachi nke bụ onwe ịmalụ nsọ onwe gịnị bụ nsọ onwe ọ bụ na nsọ onwe mbụ na m ama nkwụ na mama na-aṅụ nkwụ na-aṅụ nkwụ mma mbụ onye ga-ekepụta nwa ife ọ bụrụ na nsọ onwe maka ị ga-aghọta nsọ onwe ghọta nsọ ụmụnna ghọta nsọ obodo debe fa solu na fa wee nwee ike bụrụ onye na-eke ife yabụ na igbo na onwe ga-agba ndụ onwe na chi ga-agba ndụ ọ nke a ka igbo na-agwa ya maka onye na chi ọ bụrụ na onye na chi ya nọrọ n'udo o nwere ife onye afọ ga-emepụtanwu ọ na onye na chi ya e anọrọ n'udo o nwere ife onye afọ ga emepụtanwụ ọ nke a ka a ga-ejikwa ghọta the same mirror neuron system of the brain kedu ife kpata chi ji wee dị maka na okike gwalụ gị na onyela anyị chi chi afọ o nyere anyị bụ obele chi nke anyị maka ọ anyị chi nke anyị ọ gbawanyelu chinyanwa nye anyị obele obele nye anyị ọkala ọkala onwe ya ọkala onwe ya afọ bụ na anyị ga-enwe ike ịlụpụta nwa ife ọ ga-alụpụta mana anyị ga-esokwa anya bụ usoro o si wee na-emekwa ife ọ na-eme maka na mmadụ ama mkpa agwa ma ọ na ọ da akpa agwa dịka chi ọ ga na-esochi wee na-akpa agwa wee na-aghọta ife chi na-eme mana isochi bụ ịghọta maka na o nwere ebe ọzọ ị ga-esi wee fuchi wee na-esie ihe afụrochi dịka ịnyịnya ọ na-aga ịgbapụ na-agba na-esie na-agbasie n'azụ ihe afụrochi dịka nkịta na-edu ndị kpụrụ isi ọ na-aga ị na-esie na-agbasie n'azụ o nwere ife ị ga-eme na ndụ gị wee malụ wee chi wee malụ onye chi ya afọ bụ ị ga na-eme efe ndị a niile dịka ịmala onwe dịka ịghọta onwe dịka iso nsọ onwe maka na onwe ọbụla nwere nsọ onwe ọbụla onye ọbụla nwere nsọ ọ nsọ ọnụnwa bụ nke nwa bekee na-akpọ disiplined. maka na nsọ ga-enye udo ọ ga-eme onwe na chi anọlụ n'udo ọ ga-eme onwe na chi anọrụ n'udo onwe na chi nọ n'udo ọnyanwa ga-enye mmadụ dị disiplin for optimum performance optimum performance onye na-akọ ka onye ala na-apụ rapụ na ya na ala na-apụ na ọ marọ ife ọ maka ndị dị etu a ka anyị ji bịa na bụ iwepụta ụdị ozi dị etu a maka na onye dị etu ama nwe ike iwepụta onwe disiplin adịrọ maka na onye nwa ife anyị na-ekwu maka ya kịta udo onye nke a bụ onye ya na chie na-anọrọzi n'udo so onye a onwere ụlọ ọ ga-abalị onwe onwere ụlọ ọ ga-abalị igbo onwere ụlọ ọ ga-abalị ezinụlọ ya onwere ụlọ ọ abalị obodo ya maka na ya na chi a nọrọ n'udo maka na udo nchịkọta udo na chi ka anyị ga-eji nweta this optimum performance optimum performance enwere ebe ọzọ ọ ga-esi bịa onwero ka ọ bịa site n'ịgbaso onye ọzọ onwero ka ọ bịa site n'ịgbaso O onwero ka ọ bịa site n'ịgbaso Jizọs Kraịst ebe ọ ga-esi bịa bụ from your organic cultural identity so ife onye ọbụla na-enwero that organic cultural identity onye afọ gbachie onye nkịtị na onwere ife o ji onwe ya eme onye bụ onye yina na ga eyina maka na ife a na-achọ bụ inwe udo na chi nke a bụ igbo nke a bụ ebe igbo nọ nke a bụ ebe igbo nsọ na iwu ndị igbo ya bụ na igbo na-agwa gị na anyị nwere nsọ na anyị ada asụ eke na anyị na-asụ eke na anyị na-asa agụ iyi na anyị ada eli azụ isi gị nwe aṅụ na mmanya gị nwee dine na nwaanyị nugo gị nwee dine na nwaanyị di enwu ife niile a bụ nsọ etu anyị si nwee na-arọ gara aga ise etu anyị si maka mmemme onwe na mmemme obodo na emume igbo anyị bịa tụsa anya emume onwe dịka echichi onye chile echichi nwere nsọ emume igbo dịka ịwa ji emume obodo dịka ime nwafọ ife ndị a niile batakwa na ife a na-akọ maka ya tata site n'anya bụ nsọ na iwu maka na ife ife na-aba na-ewepụta bụ mmadụ inwe ike ịbụ onye na-eke ife igbo inwe ike bụrụ ndị na-eke ife mana ọ bụ na igbo bụ onye akụsala akụsa ya na chiama nọ n'udo ọma nghọta na onye a na-akọ bụ ife a na-akọ bụ nṅomi okike etu ọ dị onye igbo ama nghọta ndị igbo ama nghọta ọ bụ na anyị dị mmadụ 1 milion na igbo na-aghọtara ya etu a ka igbo si na-adaghachi azụ nke a bụ na igbo na-adaghachi azụ maka gịnị na igbo enwere onye bụ nsọ na odesi nsọ odeso iwu kedu ife nsọ na iwu na-eme nsọ gwa gị sị na ọ bụ na idebe nnu gị debe nnu ebe mmiri na-adịrọ mmiri na nnu na-asọ mmiri nnu na-asọ mmiri ịchọ ọka nnu gbaa ofu arọ gbaa arọ ise mgbe ọbụla ịchọọ isi ọfụ ụgụ ichilu nnu wụnye n'ofe ụgụ isi ọfụ ụgụ ị nwere ike isi ọfụ ụgụ oru ugbolo na ofu arọ mana nnu ahụ ga-anọ nọkwa alụghị ofu arọ ịchọ ọka nnu na ọlụghị ofu arọ Edebe ya n'ebe mmiri dị na mmiri na-asọ nnu na nnu na-asọ mmiri nke a bụ nsọ nnu ka ọ wee mee gịnị ka ọ wee baa gị ụlọ m ị chọọ isi ofe ofe afọ ị na-ala esi na ọ na-amasịkarị nke bụ ofe ụgwọ kedu ife a na-amụta na nke a na nsọ na iwu na-enye ife ọbụla aka o wee nwee ike ikepụta ife ọ kwesịrị ikepụta ọ bụ na nnu ga-ekepụta ofe ụgụ na asụsụ ụsọ ịsọ nnu iwepụ a n'ebe mmiri dị ga-emie onwe ike wee mee bulu nnu wee na-enye ya bụ ofe ụgụ ụdị ụtọ o kwesịrị inye etu a ọ dị na mmadụ etu a ọ dị n'igbo niile maka na ife anyị na-achọ taata ozi anyị ji bịa taata bụ igbo igbo igbo ife anyị ji bịa tata bụ igbo biliti kedu ka igbo nes ga-esi wee nye anyị igbo biliti kedu ka anyị ga-esi wee site n'igbo nes wee nweta igbo creative ability kedu ka anyị ga-esi jiri ejirimara igbo wee mee igbo igbo abụrụ ndị na-eke ife na-ekepụta ife dịka ụmụ okike anyị wee na-anya na mmụta nke dịka iji ụbụlụ isi the mirror neuron system of the brain wee sị na igbo ji nke eṅomi na igbo ga na-abụ ndị ga-ekepụta ife maka na fa ga-eṅomi okike maka na gị na fa bụ ụmụ okike na fa bụ ụbọ okike akpọọ gị ụbọ okike mana ịda ekepụta ife nsogbu adịgo isi na ịbụ nwa okike mana ide ekepụta ife nsogbu adịgo ọ bụ na nne gị mụ gị mana ene ege anya ịdị akpa agwa nne gị yiro nne gị chacha ya irie n'uto yiri ya na etu ọbụla kedụzi ka isisi na-ebu nne na-ebu nwanne gị nwa n'onwe gị ga na-ajụli onwe gị ị ga na-ịbanye n'obere ụlọ ị na-ajụ onwe ya ajụjụ sị oyi abụọ ọdịọkwọ nke ọnwa anyị amụm ọ dịrọ m ka ọnwa maka na mene gị anya adị m ekwu okwu ka ya onu mụ na ihe yirọ imi mụ na ihe yirọ isi mụ na ihe yirọ aga m ije mụ na ihe yirọ mụ na ya rakwana n'uto ma na nkenke ọ bụrụ nwaanyị amụm onye afọ a na-achọrọ ọ e, kwesịrọzili ka mmadụ onye ọzọ jee gwụọ onye afọ ịtụ a ka ọ dị na nna gị ọ nke a bụ dị ife igbo na-akọwala anyị nke a bụ ife igbo na-akọwala anyị ịtụ a ka ọ dị na nna gị tupu ise na nna gị mụ gị gị nwa na onwe gị ga-ama maka na o nwere omume ịfụ nna gị na-eme ị na-eme o nwere etu isi fụ nna gị <clears throat> isi akwachali mana o nwere ife ịma dị gị n'onu mana ị na-akwachali ya ka nna gị o nwere ka isi fụ na isi ọkpa nna gị gbagọrọ agbagọ fụ na isi ọkpa gị gbagọrọ agba isi ọkpa gị gbagọrọ agbagọ kedu ka ife ndị a niile si eme the same mirror neuron system kedu ka nwa ga-esi yi na because we are copy we are actually photocopies we are actually copies etu a ka igbo si wee kọwara anyị na ọ bụrụ na igbo bụ ụba okike na ọ bụrụ na igbo bụ ụmụ okike na ọ bụrụ na igbo nwere agwụ na ọ ga-ama agwụ na ike nga okike ji ka igbo ga-enwe maka na gịnị na igbo bụ nwachi ọkwa ya na-asị mụ na chi ka bụ ife igbo na-ekwu ya bụ na chi gị nwere ike nga chi gị chi gị osi setala ike okike bịa tinye n'arụ gị chi gị setala amamife agwụ agwụ bịa tinye n'arụ gị chi gị setala ike ikepụta ife kreativiti tinye n'arụ gị chi gị setala ike igbo mkpa tinye n'arụ gị ya bụ na onye igbo ya na chi eyi ga na-akpa agwa dịka okike okike nke kepụtara ife agwụ agwụ so na anyị na-ene anya na-asị hei ọ na-ata anyị anya na-enwe aṅụrị jee n'ikuku na-ekwu na ndị igbo bụ ndị na-ekepụta ife na fa na-ekekwa moto na fa na-ekekwa nka na fa na-ekekwa nka ife niile abụ ife ndị eji mara igbo na-ekepụta ka ọ daa gbagwoju na ya anya na onwere ebe igbo si nwee nṅomi a mana ife ozi m na-ekwu bụ na ife igbo ga-ekepụta ga akalili mana igbo ga-eteta site n'ịmụ onwe maka na o nwere ọtụtụ igbo nọ n'ụlọ kịta o nwere ọtụtụ igbo na-amarọ o nwere ọtụtụ igbo chie nọ ije n'ụlọ ụka mee fastin o nwere ife dị njọ niile eje niile eje a mana ọ bụrụ ife ọ bụrụ ispik na tongs ọ bụrụ ime fastin nọ ịghọta onye bụ ọ dị same mirror neuron sistem. maka na nwa ga-adị ka nne ya ma ọ dị ka nne ya nwa ama ndị ka nne onye ọzọ ma nna onye ọzọ ọ nke a ka anyị ji wee welụ ntọanị wee bata the same social history na anyị ma na ndị dị be anyị ndị ogbunike n'ọnwa ife ejiri malụfa kedu ejiri mara onye ogbunike kedu ejiri mara ogbunike kedu ejiri mara kedu ụmụahịa o nwere ife ejiri mara ha kedu ife eji mara ezinụlọ gị kedu ife eji mara ngwulu gị kedu ife eji malụ gị kedu ife eji malụ gị kedu iwu maka na ife ejimalụ gị nwere ike ịbụ iwu o nwere ike ịbụ nsọ ife ọbụla nwere iwu ife ọbụla nwere nsọ ife ọbụla nwere ike ife ọbụla nwere uche kedu nke bụ ejiri mara kedu nke bụ ejiri mara ọ nke a bụ nke ga-enye ike dịka etu si na-ekwu nsọ na iwu a bụ nyanwa na-enye ike ka gịnị wee mee ka chi mmadụ na onye afọ wee nwee udo nke bụ ife igbo na-achọ ọgụ ọbụla ogo prịnsịpal balance izu izu maka na gị na ọsị na ịma inwe udo na onwe na chi bụ usoro ndụ maka na ife ọbụla nwere usoro na-eso anụ ọfịa nkịtị nwere usoro na-eso anụ ọfịa nkịtị mgbe ya fọdụzikwa mmadụ idide bụ idide idide mana ya bụ idide idide mana ya bụrụ esu o nwere anụ ya na-esu ilu esu bụ milipid na nke ndị be anyị na-akpọ sentiped fana abụ ilu centipede bụ gịnị ndị be anyị na-akpọ ya ọgbara nwoke ọghọrọ nwaanyị ọ na-adị ka esu mana ọ bụrụ esu mana fa abụrụ ofu eke na agwọ ilu mana eke na agwọ abụrụ ofu agwọ ama mbụ eke eke ama mbụ agwọ nke ọbụla ga na-eme ife ọ na-eme nke ọbụla nwere usoro ndụ a ọnya na chi nọ ịnọ n'udo ka mmadụ ka onye igbo ga-eji wee nwee ike wee nwee ike iso usoro ndụ nke ga-enwe ike inye ike ịbụ onye na-ekepụta ife gịnị ka ọ ga-eji kepụta ife maka na ọ ga-enwe amamife amamife nke anyị na-ekwu na mgbe anyị bidoro mbụ intelligence wisdom consciousness onye na-enwero consciousness onwere ife ọ ga-emenwu onye na-enwero onye na onye onye nọ n'onye mmụọ anya mana ọ nọ n'ụla onwere ife ọ ga-emenwu onye a bụ onye ikuku ga na-ebu mana ọ marọ na nyanwa nwee ike kwụrụ kwụrụ ọfụma n'ikuku ama mbụ e. maka na gịnị na otinye gị iwu kedu iwu otinye iwu ike iwu ike ike ikwudo n'ofu ebe mana ọ marọ maka na ọ marọ maka iwu maka na ya bụ consciousness ya bụ uche ya bụ agwụ ọ nọ n'ụla ọ nke abụọ ya ya bụ na iwu na-enyelụ igbo aka udo onwe na achị na-enyelụ igbo aka wee nye anyị discipline for optimum performance via organic cultural identity so n'isi ka ikepụta ife abụrọ ka ịgbasobe ndị ọcha n'ịkpọ onye ọcha nna gị onye ọcha ị na-akpọ nna gị ama mme ka ịbụrụ onye nwee ike igbo mkpa maka ife a na-ekwu maka ikepụta ife ebe iji gboo mkpa igbo mkpa onwe gboo mkpa obodo maka na ọ bụ n'ezie n'ezie na anyị bụ ndị afrịka anyị aka bụ ndị na-akasị n'ikepụta ife anyị aka bụ ndị na-akasị n'ịma ife na ikepụta ife ya bụ na anyị nwere iwu iwu nke nwee ike site na amamife na nghọta ndị anyị bụ na onye anyị bụ na ebe anyị si wee mee ka abụrụ ndị na-egbo mkpa nke anyị mana ọ bụrụ na anyị aghọtara nke a anyị a na-ene anya na o nwere ndị ga-abịa gbuola anyị mkpa mgbe ọbụla anyị nọ na mkpa anyị a na-ene anya na o nwere ndị ga-abịa gbuola anyị mkpa maka gịnị na anyị aghọtarozi onye anyị bụ ndị anyị bụ ebe anyị si na ife ejiri mara anyị ọ maka ife nke a ka igbo jikwa wee nye anyị nkụzi fa na-akpọ na ife ndị na-eli ka ndị na-asọ ife ndị na-eli ka ndị na-asọ ya bụ na ọ nwere ife ndị na-eli nwee ife ndị na-asọ ọ nwere ife ngozi ga-eli nwee ife ngozi ga-asọ ọ nwere ife onye ọzọ ga-eli mana ngozi amanli nwee. o nwere ife ị ga-eli mana mma nli nwe o ife m ga-eli mana gị nwa ama nli nwe maka na ife ndị a niile bụ ife ga-enye anyị ga-enyelụ onwe afọ aka na onye afọ aka ịbụ ife ọ bụ na ikepụta ife site n'usoro ọ bụ ya na ọ dị mkpa ka igbo malụ iwu igbo malụ nsọ na iwu onwe igbo nsọ igbo amalụ iwu onwe nsọ na iwu onwe ga-enyere igbo aka inweta ife anụnwa na-akpọ igbo biliti igbo beliti igbo creative ability maka na onwero ife dị n'okike na-esoro nsọ mmiri nwere nsọ mmiri nwere iwu mmiri ga na-erudo erudo oderugo erugo nke a bụ iwu mmili iwe ama mgba mmiri ọnọkọtazịa orube okilikili nke a bụ iwu iwu ji ife ọbụla okike kelu were iwu nwee nsọ mana ịbịa afụ ka mmadụ da mba ịfụ ka mmadụ ludebe ife ọ ga-alụ ịfụ ka nnu ludebe ife ọ ga-alụ ịfụ ka ose ludebe ife ọ ga-alụ ịfụ ka ewepụtagolo ife bụ na a na-ada mba ịfụ nke bụ lack of creative ability. ka anyị malụ na ife bụ na-ebute nke a bụ amara onwe amara onwe onye bụ ife na-ebute lack of creative ability ya bụ na ọ bụrụ na igbo kwesị optimum igbo performance optimum creative sorry optimum eh, eh, eh, performance of igbo creativity kwesị ịbụ 95% nkịta igbo wee nwee only 5% ife na-ebute bụ lack of knowledge of self amala onwe amala onwe amala ọnwa ka igbo gwara na ọ bụ ọya ọya anyị na-enebanye anya ya tata bụ ọya mmụọ kedu ka ị ga-esi ghọta ọya kedu ka ị ga-esi nebanye anya kedu ka ị nwee ikpe kana tata anyị ji soshal histri bịa anyị kpatụla aka na antropọlọji anyị kpatụla aka na bayọlọji anyị kpatụkwala aka o na humanities mana akpachamanya mechie ọnụ n'ebe ndị anọ ife ndị a nile ịchọ ka ịghọta ya iwelu mpaghara edeme agụmagụ a mkpọrọ afa chọọ ka ịghọta ị ga-afụ ya site n'isi mgbaka isi mgbaka so nke anyị nwa ma nọ mental health issues. anyị afụliara na igbo ka na anyị afụ ya anyị fụliara kịta na igbo anyị nwee serious issues of mental health anyị nwee serious cases of mental health issues na site igbo site n'ọya dị iche iche mana tata ebe anyị na alụtugodo aka bụ amala onwe of course anyị akara wee jee mee nchọpụta ịma pasenteji one ala isi mgbaka nọ n'ala igbo site na amara ụma na ịma nọ ife na-eso ewepụta contributing contributory factor nke ọzọ bụ ịda ogbenye poverty ka ịghọta nke a ghọta ịda ogbenye na-esitekwa n'amara onwe maka na ịda ogbenye bụ na onwe aghọtara ife ọ bụ onwekwuola ike ịka akileti ife bụ onwunwe na nọ. mgbe ụfọdụ onwere bikos na bụ onye na enwere ọnya bụ iwu okike na ndụ a ya na chi a nọrọ n'udo onwero iwu onwero ọdịrọ disiplined akpa esesa abụrụ akpa edebe ya bụ na ọtụtụ ife ndị a niile na-eso n'amala onwe ọ na-eso n'amala onwe overzealous generosity overzealous generosity fancha niile so na amala onwe fancha niile can lead to poverty mmadụ ime ka e wee si karịa ife ọ na-enwero mmadụ ịnabata ndị ezi karịa ife ọ kwesịrị ịnabata fa wele ife niile nye onye ezi wele ife ọ ga-eji dị mma nye onye ezi overzealous generosity maka ife a na-atụsa kịta bụ ọya amala onwe ọya mmụọ ife ndị a niile bụ ọya mmụọ nke ọzọ bụ ọya ama ife ọbụ o nwere ọya bụ ọya ama ife ọbụ ijee n'ụlọ ọgwụ enenecha arụ anyị ama ife ọbụ ama mkpụ ya afa nke a ka nwa bekee na-akpọ psychosomatic problem psychosomatic problem onwero ife ọbụ abụ ọ bụrụ kansa ọ bụrụ diabetes ọ bụrụ nka mana ọ ya na-aya onye afọ maka gịnị na ọ mara onwe psychosomatic issue bicos na ọ nwee lack of real uh, identity identity crisis identity issues identity crisis maka na ọ nwere mgbe m tụnyere aka etu ndị igbo si eje ntọ anyị ma chọọ ịnụ nwaanyị maka nke akpata na ana igbo na ya enwero tupu nwa bekee abịa igbo adịghị ama ife a na-akpọ ije adọptụ mmadụ ije adọptụ nwa ife igbo na-eme bụ na a ga-anụbata nwaanyị wee nwee ike nwee wee nwee ike nwee ntọanị mala ebe nne esi mala ebe nne ya si wee nwee ike wee nwee nya bụ izu na ndụ a wee nwee nya bụ iwu ogwu balansị ude wee dị na ndụ a ya na igbo creativity or ability to create igbo ability nwere ife igbo nwere ike imenụ wee nwee ike igbo wee chakekwa wee wepụta ike ikepụta ife ọ nke a ka m na-eji na-asị na igbo nes igbo nes ejirimara igbo ejirimara igbo wee help igbo na-enyere onye igbo aka iji wee mee gịnị iji wee bụrụ onye na-ekepụta ife igbo igbo ability daalụkwana ụmụnne m ekenekwa m unu ebe a ka anyị ga-eweta ozi nke tata n'isi njedebe ma n'izu ụka ọzọ anyị ga-abịakwa ka anyị na-atụsa ka anyị na-achọkwa ka anyị na-achọkwa afọ m na ọ nwere onye ọfụ nọ na forum anyị tata <laughs> anyị ga-eje lụlụ ya agụ ka anyị mamụọ ya ghọta onwe ya cha cha cha udo dịkwala unu ụmụnne m ekene ọma na onye bụ na anọ na daalụkwanụ ngozi chukwu ka adaobi jele ịgba na ife dị n'eziokwu bụ na eziokwu bụ dịka mkpụrụ alachasị tụpụ n'ọfịa mkpụrụ ọbụla alachasị tụpụ n'ọfịa ma gbalịa mmiri ma agbalịa mmiri emesịa ọ ga-amị ya bụ na anyị ga na-ene anya na mgbosi mgbosi <laughs> ozu ga-ebini n'ụlọ <laughs> mgbe afọ ka oge elota he ya ife aka a na-akọbụ sins mana ife dị na ife dị n'ụwa maka na okike anyị ncha niile anyị anụrụ n'ofu ebe ụgbọ anyị niile na-aga ogige ọgịga ọ bụrụ ofu ebe ka ụgbọ anyị niile nọ ya bụ na anyị ga-enwe ndidi maka ndị na-aghọtara ife a na-ekwu maka na ebe anyị na-eje eteka mana ebe anyị na-eje dị nso ụfọdụ ka ọ dị ilu nso ụfọdụ ka ọ katelu nnukwu aka mana ndidi ka anyị ga-enye maka na ọlụ ka anyị bịa ọlụ ka bịa ana m ekenekwa unu ụmụnne m dịka nsikwu ọ unu bụ ndị mena na m na-apụta unu bụ ndị si ka m na-apụta ka anyị na-ekwu ka anyị na-atụsa maka na ọlụ anyị bịa ka ọ wee dịla anyị mma maka na m nwa na-achọ onwe m gị nwa na-achọ onwe m onwe gị anyị na-achọ onwe anyị mana anyị chọta onwe anyị ife adịla anyị mma ya bụ na anyị na-achọ ya bụ igbones kedu ejiri mara igbo nke ga-eme ka igbo wee bụrụ onye na-ekepụta ife dịka nwa okike dịka ụba okike maka na ọma mbụ nwa okike na-emezi ka a ga-asị na ọ bụrụ okike bụ nne ya anyị ajụ anụ nne ya ajụjụ ebe o si bịanụ ka anyị eje maka <laughs> <laughs> anyị eje njụ <laughs> anyị ejebe njụ ka amalebe mmiri si n'opi ụgbọgolo <laughs> ekerekwanụ m unu ụmụnne m daalụ nri nne udochia na ndụ anyị ka ọ dịbakwanụ n'izu ọzọ izu ọzọ mgbe a ga-enenezi ife gbasalụ nghọta kụsara akụsa ya na ọgwụ maka na ife niile nwere ọgwụ dịka igbo si gwa anyị ifugo igbo gwala anyị si na ife ọbụla bụ nsị nwere ọgwụ ife ọbụla bụ alụ nwekwa na ife eji akpụ a daalụ na ụmụnne m kachi fonu ka chi ya dịkwala unu mma ka chi foonu ka emesịa